igbo bigbo ga-enu ntị ọdịmma n'igbo kọnvenshọn ka anyị na-ekwu onye ọbụla gazitere ka anyị tụọ alụ ka anyị igbo ga-esi na-aga n'iru otu ụmụ nwanyị igbo women movement wide na-akpanyụ ka anyị kwado fa maka ọdịmma ndị igbo niile wee obele azụ kpata obele nkụ ka nnekwu azụ wee kpata nnekwu nkụ onye ọbụla gazitebe igbo bụ igbo geenụ ntị n'ọkwa dị oke mkpa o igbo women movement worldwide enyi eji eje mba ji ohere wee na-akpọkwu ha eze ka a bịa sonye na mmemme ha nwere n'afọ anyị nọ n'ime ya isiokwu ya bụ ọdịmma ala igbo convention and award akpọrọ celebrating igbo excellence ya bụ oke mmemme agadi egwu ga-adị na Mayfair senta 1078/2082 High Road Romford RMC 4BD ọ ga-adị n'abalị abụọ n'ọnwa Julaị afọ 2022 ọ ga-amalite n'elekere ise na ọkara nke uruchi ya bụ mmemme ga-adị n'okpuru onye isi oche ha bụ Chief Chris Onnụmụnụ ọchịla ọzụwa na-awa ide mmiri nnukwu na nke ụbọchị ahụ bụ isoro Royal Highness Igwe Dr. Chris Chidume eze igurube eze ani ukwu n'ọmụọ ndị ọzọ ga ese ya bụ ndị ichie na ndị nze ọzọ United Kingdom kọstọm nke onye ndu ha bụ oonowu na mkpọ onowu gburugburu high chief chinedu udeze nnukwu nne nke ụbọchị ahụ bụ ha excellency oriakụ nọnye soludo nwunye aka na anambra steeti onye ga-abụ nnukwu ọbịa pụrụ iche wiz excellency maazị peter obi aka chiburu anambra steeti ma bụrụ onye nọ n'ọkọlọtọ labour party wee na-azụ okwu onye isi ala his excellency red honorable chief ihe dị ọha onye chiburu imo steeti sinetọ enyi nna ya ibe sinetọ federal republic of nigeria na ndị ọzọ bụ ndị ukwu ndị ukwu ga-abụ ndị ọbịa ga-esi ebe dị iche iche n'ụwa niile wee bịa onye ọzọkwa ọzọkwa ga-abụkwa nnukwu ọbịa pụrụ iche bụ ambasadọ IWMW Evangelist Patience Ọzọkwọ onye a na-agba nkili n'ihe gbasatara ejije Igbo Women Movement Worldwide alụgo ọtụtụ ọlụ ọma dị iche iche ma ọlụ enyemaka dị iche iche n'ala Igbo n'ọnwa Disemba 2020 ndị Igbo Women Movement Worldwide gosiri nnọọ ịhụnanya nyere ụmụ nwaanyị ajadu ndị ihe na-esiri ike agụogbu ọwa eze agụ enugu steeti ma kegasịa onyinye dị iche iche maka ekeresimesi merimeri so ya ma weta nwere na ezinụlọ ndị ahụ azụkana foto esi 20 ahụ ha guzobere ụlọ mmepụta maka otu ajadu nwere ụmụ isii bụ onye n'ezi agụ enugu steeti onye di ya ka ndị fulani gburu n'afọ 2021 ọ arụgasịrị ọtụtụ ọrụ dị iche iche nye ndị nne na nna nye nwere ike ịkwụrụ onwe ha ụgwọ ụlọọgwụ ego ka ha kwụọ ụgwọ ụlọọgwụ maka ụmụ ha bụ ndị arụ na aya e na-enwere ike ịgbapụta n'ụlọọgwụ ka ọnwa disemba dị na mkpụrụ abalị iri abụọ na asatọ n'afọ 2021 ha rụkwara ma gbapee mmiri bọhol na ndị orie arịamụ osi igwe n'ikwu anọ abịa steeti bụ ndị ụzọ ha si ekute mmiri ọṅụ na-agbanya mmiri n'ọnwa maachị afọ 2022 ha rụgasịrị ụlọ nke onye kwụọ ụgwọ ya obiri na ya maka ndị ntorobịa anyị bụ ndị Igbo na-etolite etolite bụ ndị na-enwere ebe ha kpụrụ ebe obibi n'ihi ihe isi ike ha nwekwara mmasị ịlụlụ ọrụ dị iche iche wee na-aga ịzụpụtakwu ndị ga-abara onwe ha uru nwa ọlụ nke aka ha bụ ụmụ nwoke na ụmụ nwaanyị site n'ịrụ ebe ga na-enye ọzụzụ akpọrọ IWMW Training Center ga ebe ọgbara ọhụrụ maka ndị ntorobịa anyị n'ala Igbo nọ na mpaghara South East bụ ndị e ga-enye ọzụzụ ka ha zụọ ha n'etu esi emepụta ụmụ nka dị iche iche ekpochapụ enweghị ọlụ ya na ịnọ nkịtị ma kpochapụ agwa ohi na enweghị ezi nchekwa bịa ka isonye n'oke mmemme a ịkwekwala ka akọrọ gị ya akọrọ eji ohere a wee na-akpọkụ onye ọbụla nke a sitere n'aka onye na-achịkọba Igbo Women Movement Worldwide nakwazi onye abịa nọ n'ụkwụ ya bụ achalugo nwaanyị Lady Chinwendu Okerigwe ada Igbo gburugburu ya na ndị otu ya tiketi bụ 30 pounds VIP bụ 50 pounds pounds vvvip bụ 100 pounds maka mkpọtụrụ na ihe ndị ọzọ kpọọ lọlọ chizọma m ọdọ onye ekwe na plus 44 744 881 4399 maọbụ ambasadọ ezinne eze echi na plus 44 789 176 6528 maọbụ ịkpọ the lioness adabuzo diadia na plus 44 seven four one five nine nine zero nine two five. ala igbo ga-adịrịrị mma ma mụ na gị ga-arụ ọrụ dị n'ime ya onye na-ewetara gị ozi ya bụ dr nkiruka ọnyịa executive director iwmw ifụgodipafọ anyị ji webata obodo n'ọlọfụma nwekwanụ choice